nna akwanyela ya ụkwara n'ihu kwanye ya ike aka gị gbagọrọ agbagọ nke a korona virus jupụtara n'ebe niile ị kwesịrị iji ncha na mmiri na-agba agba kụchasị aka gị mpekarịa mpe nkeji iri na abụọ mhm. ma ọ bụ ijiri sanitaiza nke emere maka aka ma ọ bụrụ na ncha adịghị ka ị wee nwee ike zere korona virus ka m ga nọrọ ọdụ n'oche ọzọ ka ndị anya n'ebe ị nọ ntakịrị biko biko unu hafụ maka unu agụtara m nri a enwere iwe ka anyị were nwee ike igbochi mgbasa coronavirus were ya ka ọrụ iji gbochi mgbasa nke coronavirus zere ebe ọtụtụ ndị mmadụ nọ ma nye ohere opekata mpe mita abụọ n'etiti ahụ ndị ọzọ jiri ncha na mmiri na-agba agbasa aka gị mgbe niile ma mee ka ị ghara imetụ anya gị ihu gị ma ọ bụ ọnụ gị aka ma ọ bụrụ na ị aka gị mee ihe kwesịrị ekwesị mee ya maka ọdịmma nke gị na nke mmadụ niile ozi a si n'aka gọọmenti etiti na-ahụ maka ahụike na NCDC nakwa ndị na-akwado ha na-erute unu